popularly known, and also the Kumem fame of instant miracles. Father, you are welcome to the studio. Thank you. And I also have with me here in the studio a strong man in the world of history, a respected authority as well when you talk about history, a pedagogue in that academic area. I'm talking about Dr. Ikenodife. Dr. Ikenodife is a senior lecturer at Namde Azikiwe University, okay, Doc, you're also welcome to this program. Thank you very much. Okay, Doc, I think, uh, okay, the topic we are talking about is still the origin and the history of the Igbos. Today is going to be the Cut 6. And I do think that we are marking the internal end of the program. But that will not stop us from digging deeper into getting at the actualities on that very topic. Um, don't forget, it is Igbo origin and history we are talking about here. I am Jude Mascot Obiago, the presenter. Uh, I want to start with you, Dr. Iken Naudife. The other time you left and uh, you had a lot of things you did not tell us that very day, as it has to do with the Igbo origin. Other historians came here last time. They were saying we have to embark on hypotheses like the Hausas and Yorubas. Uh, even though they said uh, the Yorubas are descendants of Odudua from Upper Egypt and things like that, that's, if you get at the realities of their history, it doesn't hold water. Yes, but they believe in that. But you are saying something, you know, disagreeing with some of the anthropological statements, some of the uh, philosophical statements, uh, even, I don't know you seem to have something that is weighty. So you may have to continue from where you stopped. Uh, thank you very much, uh, Mr. Moderator. I want to start from the point where I said that uh, the Igbo is a part of the African Negro race, and that in digging at the roots of the Igbo, we shall look at it from the perspective of Negro origin and then further dispersion and separation amongst the other Negro groups. Um, well, you made mention of people alluding to Hausa states making reference to Bayajida of uh, ancient Near East and then Oduduwa mm-hmm. from Egypt. Mm. Um, that is an error in historiography. Mm. It is an error that stems from the fact that these accounts were documented by the Europeans. In fact, for the case of the Hausa states, their earliest external contact was with the Muslim across the Sahara desert. So for them, it became fashionable to find their roots towards um, Mecca and so on. Then for Odudua, it is not a departure from that. So we historians are now saying that we don't rely on what people tell us we are. We have to find out what we are. Mm. And in finding out what we are, we have to acknowledge that we are Africans. We are Africans or what we call Negro or the black race. And the black race occupy Africa. And the black race of different stocks are spread particularly south of the Sahara. Of course, if you know about Africa, you have the Bantoids. Bantoids are those who, as a result of migration from around the 15th, 14th and 15th century, moved southwards to people such areas like the Nguni and the Soto group. Then you have also the, the um, Negro, that is to which we belong, we have the Soto, we have the, uh, um, you know, Bantoids, uh, the, uh, the, Bushmen, Hottentots, and so on. So these are groups that make Africa, make up Africa. So the Igbo belong to the group that occupied the area that is now the forest area of Nigeria. So we are essentially Africans. And trying to find the root of Africans, we of course know that um, one of the oldest hominids is found at Odian Gorge. One of the oldest known human species is found by Dr. Dicke at Odian Gorge. So it goes to say that Africans are a people of great antiquity. Antiquity antedating the Europeans. So we are Africans and we occupy the land of Africa. What the white Sudan, uh, uh, Arabs call Balad al Sudan, land of the blacks. So, um, having said that, the core area from which the Igbo began to disperse with their brothers is somewhere south of um, Asela, near the present Khartoum. From there, they moved and to establish those Igbo share close relationships with, we have made scholars make recourse to linguistics. Of course, people who speak the same language or the same group of language are believed to be related. So there are different classifications, but what will interest us is the one to which the Igbo belong to. The Igbo belong to the Kwa subgroup of the Niger group of languages. So that, that subgroup is made up of various language languages. Wedo is there, the uh, Egala is there, Yoruba. Yoruba. is there, and the Igbo is part of it. So it is believed that the Igbo began to separate from this core about 6,500 years ago. Armstrong, a linguist, had said that. And um, lexical, uh, uh, statisticians have also tried to look at interrelationship of words and found that these people who belong to this class subgroup that are the linguistic brothers of the Igbo share a lot of words in, in, in common. So in that regard, we want to see ourselves as being part of the Negro race and by linguistic evidence, we share affinity with the Yoruba, the Edo, the In fact, it might interest you to note that the Ibibio belong to, Ibibio belong to a different group. They belong to the Benue-Congo group of languages. So they don't belong to our own uh, group of language. So our so, affinity with them is not a difficult thing. You, a man does not, there's no man who came up and began to bear all, all the races or all the groups. At least from somewhere, even in between. Uh, what? Uh, well, each, every community, mm. if we want to take it at communal level, we can say this group has this ancestry. Meanwhile, it is important to note that those things you call pre progenitors are called eponymous father. You know what I mean? Eponymous or putative father. Mm-hmm. Eponymous in the sense that it does not command real human characteristics. Rather, it is a personality created to forge a bond of unity amongst a particular. Was this historical research done alone? Corporate personality. Does corporate it have Does, corporate personality? Is a corporate personality. What you said now has it any archaeological assistance, or did the historian just uh, professionally well, no, no, no, stories? Uh, uh, actually, before you come into that, I would want um, to at least uh, take uh, an analysis from a point of view. Indeed. Uh, From point, point of what he yes, said? Yes, he has made very important points. And um, I wish to remind uh, our viewers that um, we have so many competing model conceptions. Mm. See, what he is discussing now is from what you call the uh, Benue confluence, mm. uh, migrations and counter migrations. Um, earlier than now, we talked about uh, the Jewish origin of the Igbo, or the Igbo origin of the Jews, the Egyptian origin of the Igbo, the Igbo origin of the Egyptians. Again, uh, these are Benue, uh, um, Niger Benue uh, conflicts, <laughs> migration, ah, and counter migrations. Then uh, we remember that uh, Ikenga we talked about the genetic scientific approach Mm. Maybe he will still come back with a group of uh, uh, doctors to uh, do that justice to that. Another one is this linguistic dimension which has entered into. Uh, definitely, uh, Dr. Chichu will come again to talk about that linguistic dimension. And uh, there is something very important in what he has just said. Now, anytime we are talking about a people, I talked about monogenism and polygenism. Mm there is uh, no monogenic progenitor except in a kind of uh, uh, polygenic understanding, kind of corporate or putative father. The only thing I will say about the matter is this. Let us uh, go into a kind of um, archaeological analysis and um, a kind of uh, reference to carbon datings uh, to see. He mentioned uh, the issue of uh, 6000 BC. It's a very important date. And uh, I want to take that date to uh, a quadruple archaeological ex excavations in Igbo land because at the end of the day, um, we may not just link the Igbo origin to what we may call Australo the, the, the, the, the, the issue of the first ancestor that uh, can be called African. Because at the end of the day, we want to know the connection between that African and the Iboid uh, dimension. It's very important and it's, it's elusive. Uh, we cannot just say that we are Africans. Yes, we are Africans, we are also Igbo people. But I think uh, that's a very uh, great uh, leap uh, from uh, the original positions of the scholars. I will uh, simply say that um, we have uh, four major dimensions. There's one at uh, Uturu, uh, Uguele, Uguele, yeah. Uguele in uh, Isukwato, uh, Abia State. Oh, yeah, Uturu Good. is the Isukwato. Isukwato local government area in Abia, Abia State. Yeah. Then there's another one um, at uh, Afibo. Oh, Parox. Afibo. Yeah. And, and then there's another one again at Niger. Uh, Niger uh, uh, uh, suka Enugu environs. Yeah, suka not and, But the most popular one is the one conducted by uh, First and Short, the British um, uh, one of uh, Ibuku. Yeah. I will uh, go into a little bit of carbon dating analysis to see how we can bring out Ibo from the African uh, lump. One thing very important is that I will just refer to Ugwele in reference to what you may call the hand uh, axe, hand axe, and uh, if stone, uh, h Uh, tools, you, you, can find out that that thing goes back to what you call Homo faber, Homo faber, from the Homo erectus. Uh, before you can now come, come to the Homo sapiens, who is the modern man, the evolution of the modern man. I would simply say that um, the issue of uh, the hand axe uh, other big uh, instruments or tools were discovered uh, in uh, Uguele. And uh, from the dating, you see, people pointed out uh, between 4,000 and 5,000 BC. And you can uh, link up this. If the Igbo people were there around this time, that shows that somehow, somewhere, they migrated from where they are. Because uh, as uh, we come down, let, uh, like if you come to this ledger you're talking about, we are talking about the issue of um, uh, the slag. The, the, yes, the slag, where you have a, a kind of stone amphitheater. Kind of stone amphitheater. And uh, there again, it shows again the use of tools that uh, antedated uh, most of the modern civilizations we have. Uh, there's a particular point in the Afibo connection, the issue of uh, portrait, uh, the issue of portrait, uh, and uh, that one again the, came further to also like 3000 BC. So I want to look into what again happened at uh, Ibuku, where the carbon dating talked about 850 AD, yeah. the 9th century. So when you look at these uh, datings, you can see again a link up with uh, the time the Israelites were held as slaves in Egypt and the landing again of Eri in uh, uh Omambala Basin. And uh, some excavations again in Anaba River Basin shows again that uh, 5000 BC. So we want to show that somehow, somewhere, the Igbo people were there before some of these modern civilizations. I will uh, point at uh, what I regard as a more scientific carbon dating because you find out that archaeology has to do with uh, the study of human activities by recovering and analyzing um, artifacts, uh, material culture, material culture, material culture, artifacts, biofacts, ecofacts, yeah. Uh-huh. architectural things, and all that. Again, uh, carbon dating has to do with uh, determining the age Richard Anozie and other Jonah Anozie, they, they saw and linked them up. See, but whether it is a common name is that, is or that, a title relatives. or relatives, but it is clear that there is a kind of see, you you you excavated these things from a kind of uh, uh, environment, a neighborhood, a neighborhood. Now, when you look at uh, the uh, issue of uh, the, uh, the, the Richard, the Igbo Richard, that came from a burial chamber, a burial chamber of a chief with uh, his uh, regalia. And uh, if you look at that, uh, how he was sitting and uh, other uh, paraphernalia and the regalia, ah, okay, you'll find out that we are talking about the Igbo understanding of life after death, even before the coming of, of uh, Christianity or even the, the coming of uh, the so-called uh, modern civilization. Now, something happened again in the Igbo Jonah. A kind of reservoir, a kind of storehouse where uh, things were somehow packed and abandoned. Now, at that point in time, you have uh, some works in bronze that uh, revealed that the Igbo people had the commerce with the Egyptians. Egyptians, like uh, the, the, the, the, the bronze head of the scarified uh, individuals, some uh, metal works and things like that. So uh, the uh, archaeologists uh, made declare that there is a kind of, um, of a trade that existed. Either uh, there's an exchange of such goods or the Igbo people actually developed those things on their own. See. But uh, you'll find that a, a, kind of a uh, trade both in the Saharan, sub-Saharan area that even antedated the coming of the uh, Europeans. Europeans, even the Islamic religion even. Uh, ah. So what we are trying to say is that by the authority of uh, archaeology and carbon dating, the Igbo people were here thousands, hundreds of thousands of years before the so-called uh, white Europeans and Americans came to discover us. Discover in quotes. In quotes, <laughs> discover us. And uh, it is uh, so clear that if there is a kind of uh, migration, we have to link up again the issue of uh, the coming of Erie to the uh, Anambra River Basin, Anambra River Basin, and then uh, the issue of the slavery in Egypt. And then this migration from the qua, uh, uh, from, from, the linguistic dimension. Yeah, Because uh, that's the area, uh, it is surprised that the Igbo people, they answer Igbo. The language also we speak uh, is also Igbo. Uh, so there's a kind of intervolution that shows that somehow, somewhere... The language is the purpose. The, the language is the verbal expression of the culture of the people. Mm -hmm. So I we want to uh, say that uh, by way of uh, what you may call autochthony, the Igbo people, this, somebody once wrote that uh, the, the Igbo people were here before Adam. Mm. I think it has to do with uh, what was done in uh, Uturu, Abia State, Uturu ah, extensions, because they are Wunubi. Agama Bafa, Nifendi Ozo. Ụmụ ka esi eme wakpo ndị afọ so fasi ebe fa nọ mee gịnị wee pụọ lezie ebe ọzọ ndị afọ nọ nọ n'ebe afọ ịnekwazi anyị n'efere igbu ukwu dịka etu anyị si ekwu n'oge gara aga ebe ị ga-akwụkwazị ndị gabi na-enefe anya ife ndị ọrịa ndị ọrịa na itu chọba hmm. Hmm. dị na onye gwa nwere ike ọtọ ife adị na igbo niile hmm. ya bụ anyị chọrọ ka anyị metụ nke afọ aka ka ba na-ekwu nwa na ibe na-egwutere ife ndị a o nwere ndị nọbụ na ife afọ mesịa afrọzifa mana ife egwutere gosiri na enwere ike ọ bụrụ na fan ọ bụ ebe afọ mbụ mm, onye ọcha ife afọ kwukwuru gbasara ya eh, o metụrụ aka nwa n'ụzọ pụrụ iche uh, oge ịnekwa anya na um, colonial records hmm. colonial records kwuru kwuo ezigbo na-etinye atụgharị atụgharị bụ onye eze igbo ukwu nke mbụ hmm. mụnwa ga-echeta ahụ ahụ ebe a mana ama ma rekọd tell dem. na onye igbo ukwu emere warrant chief and onye ebe a ka ichi echichi eh, chief si wee bido n'igbo ukwu hmm. na nke ahụ e nwere n'ọrịa nke nke egwupụtara egwupụta gosiri na ọ dịbugo oge etemaka so na ọ bụrụ ndị igbo ukwu a a nwetara ya be ha nwe ya ọ ga-enwego ndị nwe ya kama na onye nọzi ebe e nwetara ihe bụ ya nwezi <laughs> eh, onye onye abịara bịa afụ ihe na ọ ga-asị na ọya mụrụ but ịtụlezie ya anya by retrospection hmm. like fada si wee kwuo onye wa ji agbara ọtọ hmm. Hmm, kama na mana ọka ụkwụ ife aka ga-enyocha ọfụma anyị ah, ya etu afọ aka ga-enyocha ọfụma ka e wee malụ oke si na igbo ukwu na oke si na mgbọrọgwụ ọrịa eri dị na igbo ukwu <laughs> ole nwe ka m si alụ na ọra erebe igbu ukwu kapasiti na fa bụ igbu ukwu tupu fa anọzie na nke fa ezi ka ha esi mụ ndị a chụbara ọsọ um, ka m kọwaa abịa mm-hmm. n'ala igbo mm-hmm. tupu ndị ọcha abịa onye siri ike na-awakpodo onye ụka. Mm-hmm. wee nara ihe ya ọ wee common practice in fact na-ekwu ka esi enweta ala asịghị ka eke esi enweta ala one of the ways esi enweta ala ọ by conquest mm. or by um, exploitation. If you are the first person to exploit their land, it becomes yours. Wike bu ikike. Ike iwa iwake nwe ala ọghọ oge gị. Ịbịakwa nchụpụ ndị nwe ala nọchie ebe ahụ iwere ala. Sokwa ndị gbagọ na-achọ imekịta garube na. Ee ọ bụ <laughs> but I had a that primitive society. Enwere ife. Eh, nwanne m kwuru ebe a dị mkpa nnukwu na anyị ga-emetụ ya aka o kwuru gbasara ndị awụsa bịalụ na-enegalụ ofu onye anya ndị yoruba na-enegalụ ofu onye anya eh, ịma na ndị ọkammụta bịalụ n'oge gara aga kwuru ife fa tara ụkwụ afọ eze tacha ụkwụ afọ ja eze n'ụzọ pụrụ iche na ha ghọtara n'onwe fa site na nchọpụta fa na nchọcha fa na ndị na inyobe ka ndị hausa si bịa na ka ndị yoruba si wee bịa na ọ gaghị adanye na ndị afọ bụ ndị ha gasịrị. Hmm. ha tụpụtara dịka alo na oge abịago oge ndị igbo ga-eme gịnị ewelu ihe na a na-ekwu ti ya isi n'ofu ihe ka o wee nyerefe aka ikpoko na onwefe ọnụ wee bụgodo ofu obodo na ofu obi hmm. wee nwee ike wee nwee ọnọdụ na naijiria anọ n'ime onye tụọ ka o si wee tinye okwu afọ fetiere e na fa na-ekwu na ihe ahụ bụ eziokwu ibe na fakwu nọ mit mm. mana fa na-akọwa na etu a anya esoro wee kwekọrịta n'eziokwu na igbo na-asụ n'onu n'onu mana sekwa na ụkwara ka ọ bụrụ ofu maka na ọ na-anapụzi anyị ọnọdụ anyị n'ebe anyị nọ dịka esi fuo e ekwe ebe a na mgbe gboo gara aga oge tere aka na obodo ndị wakporo mmiri ofe were befe ịbịa na ndị igbo anya efu na ndị igbo dị ike ọgụ ofu oyi nwoke wee sị onye igbo ahịhịa ipu efe gara aka ụgha ọkpọ nọọ <laughs> ndị ofe mmanụ na ọha ipu efe yipụtara aza ka na-asị gị ma onye mbụrụ ama emeghị ife mm, wee bụrụ ya ị nekwa anya ndị Izrel fụ na ha dị ike ọgụ ị na-anya ibi ugwu na omenala anyị ma otu anyị si anụ ma otu esi akwa ozu ọtụtụ ife anyị na-eme daba na nke ha eh, ana m eche nọ ndị si akụkụ ụwa ahụ bịara ebe a nụọ ọgụ merie ma ndị nọgbu a na wekọrọ ebe niile ịmụ na oge anyị kwuru okwu afọ hmm, ọ bụ na ndị afọ nwere ike ịbịa nwe ebe a gwara ka ọ na fasikwazi na ebe a wee gaba maka na ine nchọcha akịda ife egwu tata mara mma nnukwu maka na ine anya puku arọ ise tupu Jesu abịa ah, ọtụtụ ife na-eme n'okirikiri afọ ah. Ah, ma itilie puku arọ isii ma itilie puku arọ ịtọ maka na ine ife dị ka um, nchọcha na um, ngwupụta emere ndị ọkachamara mere na ifedekwa mm. aha ịfụ na nke afọ inyobe ya ịfụ na ọbaịkwa na ife a na-ekwu ya inyocha nkwupụta na nchọcha ịfụ na o nwere ndị kwuru nọ puku aro abụọ dịka nke eh, nke nsụka na ah. enugwu eh, eh, ileja mm-hmm. nwekwazie ndị kwuru na ọ bụ puku aro ịtọ dịka ifere ka nke ndị afọ afọ igbo a ndị na-ekwu maka asị na afọ igbo nwe ife egbe egwu na afọ afọ igbo ọ sị na egwu afọ na-eri ji na ite egwu ji ite eri ji ya bụ na ịkpụ ite ọkpụ ite ịkpụ ite na ife ndị ọzọ ọ bụ n'ebe afọ ka ụpụrụ abịa gosiri ọfụma egosiri ya ebe puku arọ ịtọ na ise ịgbatazie na nke nke a bụ nke a na-ekwuzi kịta n'ụzọ dị iche iche mhm. ịfụ na ma oge eri na onwe nke a na-ekwu bịala na obobuga eri afọ bụ nwa gad e, inyochakwa anya ọfụma ịfụ na ife ga-apụgo ara ise afọ ị gakwazie nyocha anya anya etu isi na anya ọ na-agbakọnọ na puku arọ ebuo wee ruo ife dịka na nke isii oge okwu gbasara maka ka asụsụ wee gbakpọrọta na ife ndị ọzọ anyị na-akọwa na ebe a ndị igbo nọ na enere anya n'ọbụ ndị igbo si ebe a wee kunie were gaa n'ebe niile na ọ bụrụzi ndị ndị ọzọ bịara wee eh, wụpụta ana igbo na ndị igbo anọdụgo ebe a tupu ndị a niile ebido dịka ife dịka ah, ah, ah, aka ọlụ ife alụ na ife ndị ọzọ ma nke ndị binio ma nke ndị nke ndị igbo bụ fanke n'ụzọ ọ na-adịkwara nke anyị agwa ọha na eze na-ekiri ife ha nwere ike ịjụ ka ha jụọ ịchọ ịkpọ anyị ịkpọ anyị na 09072972090 090 729 72090 nọmba nke ọzọ bụ 070 627-24192 ọzọ ọ dịka onye na-akpọ ya ozugbo hello hello good evening Charles aha nna kedu afa gị na ebe isi akpọ anyị afa m bụ Chibuọgwụ Okoye abụ m onye ọka anọ m m ọka akpọ ee Chibu ụzọ from ọka ọgwụ onye ọka na-aga n'iru jụọ mana gbatuo tv nwa obere o um, ihe nchọ ndụ ụlọ um, anụ m ka reverend kwuru maka the artifact of uh, uh, nke ndị ife and nke ndị igbo ma nke ndị bini mm-hmm. so na-ajụzi ka ezi ife kpatara na nke ndị igbo anwa na na aṅụọ mmiri onwere esi e wee were anụ maka ya ṅụọ ka esi malụ maka ya atọ ọ bụ nke dị yoruba anụma na nke ndị biri bụrụ ife na-ewu ewu bụrụ ife a na-erespekt so much mana nke anyị bụ ndị igbo bụ ụzọ wee pụta onwere nwere obi nnọọ ka esi anụ maka ya no story about it ka ndụ I like the program. Thank you, ife ife gwara maka anyị ka agụrụ ya agụgụ na gbasara ifite anyị n'ọka hmm. mana ọ ga-adịwa oge ọzọ maka na nwere oge ọ na-ekwu ka esi were gbarata n'uhu ana migration southwards enwere nsụka ọkaigwe ọka piosta hmm. mmanụ mma nnukwu mana ụfọdụ ụfọdụ obodo adịka ife dịka ọka fụ ndị mmadụ anọdụgo na anyị tupu ndị na-abịa abịa wee na-abịa hmm. ọ dị n'ọka ọ dị ọ dị n'ọtụtụ ebe dị iche iche hmm. anya ndị mmadụ nọ aborigins nọ tupu ndị na-abịa abịa wee na-abịa mana ka anyị za zagodo ife ọ jụrụ ofu ife doro m anya hmm. ndị Igbo nwere kafa si eso ifefa Mm-hmm. ana m ekene chineke a sị na oge ejidetawala mgbe ụtụtụ ya fedek ụfọdụ ife a na-achọpụtagasị si kunie gagaliba ndị yunivasiti dị iche na agagali onye ọ na-agagalịba onwe ebe nwasị ife si ga gwupụtaba ife afọ wulitebe edebe akwụkwọ gbasara ya ndị uh, bbc redio na-ekwu kịta na fa na-akwado imechi igbo uh, program maka na fa dị tụtụ ọtụtụ ife zuzuru fana mm. ma nke ndị yoruba na-aga nke ndị na-aga uh-huh. so a na-asị onye igbo ọbụla ịmara ife ọbụla nwere ike ime ka anyị pụta ife ofufe doro anya bụ na mmepe igbo bụ ụzọ na mmepe obodo dị iche iche ọ bụ enwe ndị na mmepe ụwa niile mmepe igbo bụ ụzọ mana ife dozi na bụ na echukwa ha echukwa sokwuo oke ogologo asị a na-asị n'ebe dị iche iche na igbo ma n'ebe niile na oke ịzọ ife oke ịzọ ife na oke ọgụ na mgba ọgụ na mgba ọlụzi ndị mmadụ ka a na-achụpụ ha wee bụrụ ife wee tie na anị wee nie gbafe oke ọgụ na mgba ka m tinye ọnụ n'ihe tribal wars anyị ta tribal wars oke ihe e chibọg bụ maka achọrọ m ka m bido n'ọka be gị wee gwara gị na ihe ozu ndị ọka kpụrụ mhm. ama ya dị nne kama na ihe mere bụ na ebe na na academic circles ihe ndị ama ya ọfụma kama anyị ga-asị na um, anyị emebeghị ka ọha na eze wee mara ya ụwa niile mara ya ma a na n'ihe gbasara akwụkwọ ama ya ọfụma mhm. ihe ndị Igbo ebujiri obodo oyibo isi mmanwụ anyị ikuru anyị mhm. ihe ndị a bụcha artifact nke dịkwa ka nke ndị yoruba nke ndị benin na nke ndị um, um, ife anọ a na-ekwu okwu um, ma nke ndị gboji aka wee na-emebi ma nke ejikwa a na-emebikwukwa kịta achọghị m ikwube okwu gbasara nke ahụ kama maka ya e ndị bịa gba ikoro ụga ma ikoro ụga ikoro oge bụ ikoro ekwe ji akpọ obodo niile ụga na-anụ eh. egbuo ya ụga niile apụta ọ tọrọ ụga ọ debara azụ ụda azụ ụga ikoro oge is up to 1000 years or more eh, ihe anyị ji wee na-ekwu ya bụ na eh, ndị ọcha nwere ihe ha romanticize anya debezie maka ya ọ jụụ to ka esi wee kọnka Benin Empire ọbara eme ka eji wee bukọ ihe nọ na kọt ya um, ndị igbo enwero such uh, court of such caliber ọ ga-abụ ebe efu ebe a stọrọ ihe niile nwanna ka akwụkwọ n'ife a ka want to make it clear that igbo people need to enter into the political leadership of this country very important we must have a political voice because without that people can take any decision against you and decimate you ọ bụrụ na ka anyị ga-agbawa ah, ndị mmadụ aka ma ọ ka anyị baa n'ife ajọ ma wee were ah, ọchịchị ah, onye ọrụ maka a ga-esi wee mee onye kpatara m ji ekwu na ihe ndị ọka mmụta bịalụ n'oge gara aga kwuru si mara ife a ga-eme ka ekwekọrịta kene e nwebere nkwekọrịta a na-asụ n'onu n'onu si kwekere nkwara ka ọ bụrụ ofu ka enwekene onye igbo ga-abụ ya ndị igbo niile esore n'azụ bụ onye nwere ike ịbanwu na ebe a ga-anọ wee na-atụzi ka ife e, gasị na-agazi ka na naijiria ka n'ụwa niile hmm. otu aka ga-esi wee kuni wee nwee ike wee gata aka maka na ịnọdụ ebe keke maka ife dị ga afịa n'azụ hmm. ị na-azụ aka na-enwe ego na-eme ife niile ofe onye kunie otu ofe iwu nafa hmm. cement mmadụ emebie e, ibe ka aga na-ekwu maka agbara <laughs> mmadụ aba <laughs> ya bụ ya bụ e, ọ bụrụ ịkpa ego ọ bụrụ ime nke ọ bụrụ ime nke na ọka ka uru igbo pụta ife ka ndị igbo so na ndị na-eti iwu a na-ekwu rugo na a na-etire ndị igbo iwu hello hello ya bụ anyị na-ayọ ofu ife kpatalụ mụrụ ụmụnne m ji wee na-abịa ebe a na-ekwu okwu abụ igosi na igbo nwanne hmm. anyị bụ ụmụnne ya nke a na ikwebulu na ọgbakọta n'azụ onye isi ndị igbo gbakọnọta ọnụ kwekọrịta n'ihe bụ ejiri marata ome ịga ị ga-afụ na ụwa niile ma ndị a ọba anyị na afa ga-ebido kwanyere igbo ugwu ma fa gwara anyị nwere nkwekọrịta <laughs> na onwe anyị ewetezie ofe ife e, tikwazie onye ọ na-alifọ na gbuo Ah, ah, oh, eh, eh. o nwere nwanne ya asị ma ọ n'otu nwanne ya ọgụ ka m kwukwe n'okwu a ihe oh. Tony Mom kwuru Vince Tony Mom ọ sị na ndị Igbo ga-ebido wuo ukwu azịza na-abụrụ mkpịsị azịza maka ukwu azịza ịma ntị jiri ukwu azịza ma e were mkpịsị azịza eyi agbajigide ofu ofu ofu ofu tere gbajisi ife ruru ukwu so na ọ dị ọ na-ekwu ihe a bụ na ọ dị mma ka Igbo na-ekwu ofu okwu onye fụ na nwanne ya na-eme ọfụma kwado nwanne ya nwa a na onye a ka ya wee nwee eh, abiliti ncheta na ihe dị otu ole obodo onye ahụ na-abụrụ ịkwado na ya nwa kacha o nwere ihe ndị Igbo onye kwụrụ ọtọ ebutuwe ya pụghị ntazị kedu afọ gị na ebe isi agbọ

N'otu na Chukwu patagonia uche nke m nke kwuo Fada um, Ejike Mbaka uchi Fada Ebe daalụ ụlọ ụlọ abake n'ụlọ mere ka yọọ Chineke yọọ Chineke ka ọ ma na ọ ga-ekpughere unu ebe ntọrọ anyị ebe so wee pụta ebe igbo so wee pụta ofe anyị ga-ekwu ebe a bụ imagination ka anyị na-edekasị ibe niile ekpepeti mmụọ ụlọ mmụọ na-agba nke iwu nyere okere iso a dị ka ngwọta na nkwụ onye ike nke nwa bụkọta atọ na n'ime mmụọ chineke ji arụ ọrụ jekwuru eji ike mbata akọ maka ebe mkpu na ebe a ata ahụ mere ka ebe ndị dee ụgwọ chineke ebe ebe ndị igbo ekpere na chineke na-ekwugheri iwu alụ chineke ebe etu a ka ọ dị na a gara ndị imagination ndị ọcha bụ elu ma ọ bụ wetara ebe a chineke kwuo ihe kwuo ihe n'ime mmụọ bụ eziokwu etu a ka ọ dị daalụ ofufe m ga bụ na um, ihe nsogbu adịrọ na nke afọ anyị anụghị ife ikwuru e hmm, anyị ga-aba na ebele dịka isi wee kwuo mana ihe gbasara ka ndị mmadụ si bido na ka esi aga ọ dị nke ọtụtụ ada ka igere hmm, ntị ọfụma n'ife anyị na-ekwu maka na o oge m kwuru na ọ bụ na esebe ya otobe hmm, na-abịa na ihe nke afụgoro gara ogologo bụ nke onye ọbụla na-ekwu n'ọnyanwa nọ na ọ dị mkpa nnukwu ka enwee ike nyochaa ihe chọchaa ihe wee nwee ike nweta ihe bụ eziokwu dị n'ime hmm. ya bụ anyị ma anyị nwa na-ekwu okwu a kịta ma eh, nwere oge m pụtara na m enyogo ife niile wee gaa mana nke ga-abụ isi ebe otobe onwe ebe ọ ga-abanye na-agaraọgadogarado aga nekwa na ikuku eh, ka ka kwukwuta ife nke gbasalụ eria e, eria bụ nwa gad na eri bụ nwa gad gad bụrụ nwa jekọb jekọb bụ nwa isak isak na onwe bụrụ nwa abraham ụmụ nwebere oge bịara ebe na onye na-akpọ ebere ebel isi nke ahụ wee na nke shem noa na adam ọsụ isi ebe isi isikwazi na eri afọ na-agbadata egụọ eh, nri gụọ agụleri Uh, our time is up Father. Ịbịa na nke ogbu ọnụ ọgụ, igwe edo, onoja, nwa oboli. Ị ga-esi nwe ebe a wee wepụta ihe gbasara ndị Igbo dị iche iche. Father, would you mind praying for the Igbo people in conclusion because we come to the end of today. Uh, our time is completely off. Just pray for our people there. Mana mana nyocha na nchọcha dịka nwanne m kwesị wee prayer father prayer prayer we will continue next eme wee nwee ike thank you thank you just pray n'afọ nna na nwa na mmụọ nsọ o chineke nna bụ onye ji ike niile anyị erunyela gị igbo n'aka gị abịa n'ala igbo ofu okwu ka dị anyị mkpa bụ chukwu ọ bụ n'afọ a ka anyị ji na-erunyere gị igbo wee na-arịọ amara gị n'ala Igbo a amara ga-eme ka anyị ghọta na anyị bụ ụmụnne ka anyị na-eme nwanne ka anyị nwee nghọta miri emi gbasara onwe anyị ka anyị e were eziokwu wee na-aga Igbo kwere na ezi afa ka ego ọ bụrụ ego ka ezi afa riri o ka ego ọ bụ eziokwu ka o riri ka eziokwu pụta ife n'ala Igbo ka ego chineke buru ụzọ ka eziokwu bụrụ ndụ oge anyị na eje oge anyị na-ana ka ọnọdụ anyị na-ana igbo wuru n'onwe ka ọ dị mma wedịgwazi mma na naijiria anyị nọ n'ime mma n'ụwa niile ka igbo so na-ekwu ihe na-eme n'ụwa mana naijiria mana ebe niile o ruola anyị anyị achọpụtago na ndị igbo nọ n'ebe wege oge ndị a niile na-ekunigasị ma ndị si iru ndị si ukwu ndị si ezi ndị si ifite wee na-abịa ndị si ebe dị iche iche ndị igbo nọrọ onwe fa anyị nwenayawo chineke go gosi anyị ụzọ n'afa jizọs kraịst onye nwe anyị amen ka chineke gozie anyị ncha niile nna na nwa na mmụọ nsọ amen udo dịrị unu Well, thank you very much, very Reverend Father Professor Bonaparte Susumong with very esteemed viewer. That's where we draw the curtain in our today's edition of Hermeneutics of Religion, Culture and Politics. Well, we don't have time. We just have to say bye. Next week, we are going to come up with something different from what we did today. Thank you very much for being part of it. Jude Mascot Biagu is my name, the presenter of this program. Thanks very much, uh, Dr. Odife, for coming. And uh, Father Bona, <laughs> you know it all. You <laughs> you hit the hammer in every branch of knowledge. Thank you very much, Father, for coming. Thank you. Okay, thank you, dear viewer. Bye for now. Dear child of God, you are welcome to the Kingdom of God and Igbo University program with very Reverend Father Professor Bonacristus Zumogo, Mona Mado, and Kumem fame of instant miracles, a priest of super intelligence, an original philosopher, and a spiritual master, a renowned expert in metaphysics, logics, and mathematical philosophy, the pioneer director, Igbo Village and Center for African Civilization, Namdi Azikwe University, Oka, Anambra State, Nigeria. He's a Catholic priest of Onisha Az Diocese. Come to Father Bona Moana Mado at the sacred ground and miraculous arena of communal sanctorum of divine apparitions, miracles, testimonies, healings, and deliverances. Remain blessed.